ụmụnne m n'ime chineke ekele nke udo ka m ji bịa n'ogede ugbu a abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry ka ozi ọma si eru unu aka ugbu a ozi ọma nke a abịara ọbụladị site na ngalaba nke Baptist Missionary Association. nke afrịka niile gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugweru n'ime ibadan na oyo steeti nke naijiria ka ozi ọma si eru n'usoro oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kasị udo niile dechasara ụnụ niile n'ebe ọ dị ukwuu n'aha jizọs n'ịga n'iru n'inwe ihe mmụta anya n'ụbọchị nke taa anyị ga-eleba anya ọbụladị na akwụkwọ abụ akwụkwọ abụ dị dịka david dere na isi nke 147 abụọma 147 ga-agụ amaokwu nke mbụ ọsị toonu n'ihi na ọ dị ụtọ inye Chineke n'ihi na ọ dị ụtọ ka m ya ọzọ ọsị toonu Jah n'ihi na ọ na-adị mma ebuku Chineke anyị abụ ọma n'ihi na ọ dị ụtọ otuto mara mma ka Chineke were ebere na ọma ya gozie ukwu nke ka ọ mịa mkpụrụ dịkwana anyị mma na arụ dozikwana anyị ndụ ka anyị wee nwee ọṅụ na mgbe n'ikpeazụ ka Chineke anyị nara otuto n'ebe ọ dị ukwuu n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị eyi mee m. na ịga n'iru n'ụbọchị taa ihe anyị ga-eji wee mee ihe isi okwu anyị n'ụbọchị nke taa ga-abụ otuto mara mma ọzọ otuto mara mma ọ bụ na ile anyị ebe anyị gụpụtara anyị ga-afụ na onye dere abụọma were ọṅụ na obiọma ya wee too chineke otuto ọ ka anyị too chineke n'ihi na ka anyị na bụ chineke n'ihi na otuto mara mma n'ihi na ọ na-ama mma ịbụku chineke anyị abụ otuto ọ bụ na anyị lee anya n'ụwa taa ịfụ na ihe mgbagwoju anya na ihe iru uju na ihe mgbakasị ahụ na ihe e-, oke ọchọ na ihe na-anapụzi ndị mmadụ ịzọ iji wee too chineke otuto onye ọbụla wee na-achụzi ihe n'ụzọ nke aka ya wee chefuzie ikele onye nke mere ka anyị dị ndụ chefuo ikele onye nke mere ka anyị nwee arụsi ike chefuo onye nke mere ka anyị bụrụ ndị abụghị ndị nọ n'ụlọ ọgwụ ma ndị nọ n'ebe a na-asị ha ndo ma ndị nọ n'ebe ụlọ mkpọrọ ma ndị nọ n'ebe ihe mkpagbu na ihe isi ike dị iche iche nọgasị ọ bụ na anyị leba anya legharị anya ofuma anyị ga-afụ na o kwesịrị ekwesị na ihe eji eji ndị chineke kelee zuru anyị arụ n'ụzọ abụlanwa ụzọ o nwere otu onye a na-akpọ fani Crosby ọ bụ onye nke dere abụ ọma o dere ọ na-ede ede na-agụ agụ mana okpuru isi mana o kweghị ka afụghị ụzọ ya eh, ma mkpụrụ isi naghara ya inye chineke otuto n'ihi na ọ matara onye kere enyi n'ihi na ọ matara ihe o ji wee bi ụwa n'ihi na ọ matara na onyinye niile na ngọzi niile bụ n'aka chineke ka o si wee bịa o wee were ndụ ya niile wee nyefee chineke wee na-eto chineke otuto n'ụzọ abụ na ụzọ n'agbanyeghị na ọ na-afụ ụzọ n'okpuru isi ọ bụ onye a na-adọgharị n'aka ma onye a na-enyere aka were eje ihe dị aṅa ma ọ na-enyere aka ime ihe dị aṅa mana o kweghị ka ihe ndị a napụga ma ọ gbochie ya iji wee fee chineke ofufe dịka o si wee mata o dere mbụ abụ ọma na abụ ụtọ na abụ otuto nke karịrị 8,000 sọsọ naanị ofu onye ihe ndị a niile okwu e, mbụ okwu a niile na abụ ọma ndị a niile ụfọdụ ha bụ ndị eji akọ ụka ọtụtụ ha bụ ndị eji akọ ụka n'ụbọchị nke taa ọtụtụ ha bụ ndị eji agụ egwu n'ụbọchị nke taa ọtụtụ ha bụ ndị eji na chineke ekele n'ụzọ abụna nwa ụzọ onye oso na onye gụrụ e, si bulie chineke elu n'ihi na jizọs anyị bụ onye gbapụtara mmadụ akụkọ na ihedi mbụ abụọ ọ gụrụ karịrị ohi nne nke ukwuu nke gosiri na o were onwe nebacha n'ime chineke iji wejere ozi site n'ịbụ abụ n'ihi na ebe ọ ọ bụrụ abụ ọ na-akpali mmụọ ndị mmadụ elu ọ na-ewuli ndị mmadụ mmụọ ha elu iji wee fee ofe ma iji wee chefuo mkpa ha ma nke ọzọ ọ nwere mgbe a na-ajụ ya ajụjụ ịgbarịta na-ajụ ajụjụ n'ime ntaviu dịka ndị oyibo na-akpọ ya ọ sị na ọ bụgodị na asị kịta ka e nee anya nke ụwa ka anyị wee na-afụ ụzọ ọ sị na ya achọzie n'ihi na anya nke ime mmụọ zugoro oke ihe ojiwe ji nke a gosiri na ọ matara ihe o a bịa n'ụwa n'ihi na ebi ụwa na mmadụ ịdị na ebine n'ụwa abụ soso rie nwụọ ọ bụkwa ijere chineke ozi dị ka onyinye nke onyere mmadụ si wee dị anyị wee na-ajụrịta onwe anyị n'oge dị ugbu a anyị onwego nghọta iji wee jere chineke ozi ọ bụtaghị n'oge nke anyị na n'oge dị ugbu a mana ihe anyị amata amata bụ na chineke kere onye ọbụla na onyinye nke amara dị iche iche iji wee bi ndụ n'ụwa iji weekwana wee jere ozi wee na-eme ka m na-amata n'oge dị ugbu a na anya kere anyị n'oyiyi ka anyị wee dị ndụ ka anyị wee jere ozi ka anyị wee bụ ndị nke oji na nleba anya obi a na-atọ ụtọ na ya nwere mmadụ chineke ojejighị nya isi anyị wee na-asị n'oge dị ugbu a ka ọ na-akpọ oku si gị ị matago ihe iji wee bịa n'ụwa chineke kere gị ọ bụghị ka ewu ma ọkụkọ o kere gị n'oyiyi dị ka mmadụ ka ị wee jere ozi ka kachasị nke ka ị were ndụ gị wee fee ya ofe ka ị were ndụ gị wee nye otuto mgbe ọbụla ihe gbagwoju anya ma ihe mgbu ma ihe ụfụ na-abịakwute gị si e ekele dịrị chineke n'ihe ndị a n'ihe niile ka a na-enye chineke ekele n'ihi na dịka onye abọma siri kwuo sị na otuto mara mma ka anyị too n'uju a ọ dị mma ị na-enye chineke otuto n'oge abụrụna mgbe mana mgbe ka anyị ji eji aghọta nke a ma iji wee tinye onwe anyị n'ọnọdụ nke a anyị ga-eburugodo ụzọ were ndụ anyị nyefee n'aka chineke n'ịnabata nwa ya bụ jizọs kraịst onye onyere anyị n'efu ka anyị wee dịrị ya ndụ ka anyị wee kọwee bụrụ anyị onye mgbapụta na onye nwe anyị n'ebe a ka mbido ga-esi na mbido mbụ anyị ji anabata jizọs kraịst dịka onye nwe anyị na onye nzọpụta anyị o wee wụkwasị anyị amara nke pụrụ iche iji wee nagide ihe ndị a niile n'ihi na ọ bụ na ya enweghị amara nke chineke site na jizọs kraịst anyị apụghị ịnagide mkpagbu anyị apụghị ịnagide mwụfu anyị apụghị ịnagide ọnwụ na ihe mm, nyemerụ ahụ dị ebe dị iche iche n'ụwa nke ọjọọ nke a anyị nọ n'ime na na mbụ anyị bugodo ụzọ wee fee chineke ofufe site n'ịmata onye ọ bụ gị onye na-ege ntị n'oge dị ugbu a ọ bụrụ na ị matabeghị jizọs kraịst dịka onye nwe gị na onye nsọpụta gị kịta bụ mgbe ugbu a bụ mgbe a na-ara mmadụ nke ọma bịa nso kpọkuo chineke barute isi n'ala ka anyị kpere chineke kpọsara ya mkpa ya gwe na ịmatawo na ịbụ onye mmehie na iji wee laghachite ọ bụla dịka ọnụagha dịka a na-anara mmadụ nke ọma oge a bụ oge anara mmadụ nke ọma ọ bụ na ị ọ gaghị agharịpụ ma ọ dị ọ ga-ehichapụ afa gị n'akwụkwọ nke ọnwụ wee deba afa gị n'akwụkwọ nke ndụ mgbe ị na-eme nke a ị ga-enwe ndụ ebighị ebi mgbe ị na-eme nke a ị ga-enwe udo nke pụrụ iche mgbe ị na-eme nke a ị ga-enwe nghọta na ọṅụ nke iji wee fee chineke ofe ọbụla dị na mkpa na ihe mgbu na ihe ịhụju anya na ihe ọbụla dị iche iche ị ga-akwụdosi ike na okwe wee na-asị ee ọ dị mma ito chineke ọ dị mma ịmara chineke ka anyị baụdozi kpụrụ isi n'ala anyị kpere chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile chineke nke obi ebere lee ndị ọrụ gị ndị a ndị nke kpụrịtara isi n'oge dị ugbu a wekpọọ isi ala nye gị ọbụnadị iji wekwupụta mmehie ha n'ihi na ha aghọtago na ha bụ ndị nke gahiere ndị nke dahụkwara na na amara wee na-ayọ ka imere ha ebere n'oge dị ugbu a onye nwe anyị hichapụ mmehie ha deba afa ha n'akwụkwọ nke ndụ hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ mere ha ebere mee ka ha kwudosie ike n'okwukwe nke a ka mgbe ha ya ka ha nye ha amara iji wee gbaa ọsọ agbagide wee ruo ọgwụ na mgbe n'ikpeazụ ka ha bụrụ ndị nke eketa oke na alaeze gị n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen nwanne m nwoke na nwanne m nwaanyị gị onye nke kpere ekpere a n'oge ugbu a achọrọ m ikele chineke n'ihi gị n'ihi na ịnwego ndụ nke ebighị ebi ihi na ịnwego jizọs kraịst bụ onye nwe gị na onye nzọpụta gị ọ bụrụgo onye ghachi n'ime ndụ gị nye ohere n'oge dị ugbu a kwudosie ike okwukwe mgbe n'ikpeazụ ọ gaghị agharịpụ gị jidesie ike na aga okwu nke chineke na-emekwana uche dị ka kwesị na-ejikwa e-, nzukọ nke ndị kwere ekwe na ị ga uru ọbara iji wee fee chineke ofufe na ito ya otuto ọzọkwa ọ bụ na unu nwee ihe ajụjụ ma akụkọ mgbaama ma ihe mgbagwoju anya unu chọrọ ka anyị karịa enweta n'igwe okwu 0805671 9493 ọzọkwa 08056719493 matakwana na oziọma a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Light Word Radio Ministry nke mba ụwa niile gbara gburugburu ka onye nwaanyị agọzie ụnụ ọbụla dị ka ọnụ na-atụgharị uche n'okwu nke ndụ okwu nke udo na okwu nke agamniru chineke onye malitere ezi ọlụ a n'ime ụnụ ọ ga-arụgide ruo ọgwụgwụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme ka udo nke chineke nke nkekesi udo niile nchesara n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen